AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa gaziere gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiala eji m obi ụtọ na-anabata gị na-asị ka amara nke Chineke m dịrị gị dịrị gị na ezinụlọ gị anyị abịala n'ụbọchị taa ịgakwa n'iru ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa na-asị mpako nramahụ nke onwe onye mpako nramahụ nke onwe onye mgbe anyị bụ ndị na-eweli onwe anyị elu nke a na-akpali nganga mpako n'ime anyị ka anyị lebata anya n'akwụkwọ ndị Rom isi iri na abụọ amaokwu nke atọ ndị Rom isi iri na abụọ amaokwu nke atọ ọ sị n'ihi na esitere m n'amara nke enyere m si onye ọ bụla nọ n'etiti unu ka ọ ghara ịtụkwasị uche n'onwe ya karịa nke o kwesịrị ịtụkwasị uche kama ịtụkwasị uche na inwe uche zuru oke dị ka Chineke kere ọtụtụ nke okwukwe nye mmadụ niile n'otu n'otu site na mara nke Chineke anyị bụ ndị nwere okwukwe n'ime onye nwe anyị ma ebe a na-eme ka anyị matasị ka anyị ghara ịtụkwasị uche na onwe anyị ihe ahụ ị chere n'ịbụ ekwela ka ọ gbajuo gị isi ekwela ka ọ kpalie nganga n'ime gị n'ihi na ịkachi ụka anya ịma mmadụ ikpe ahụghị ezi ihe n'ime mmadụ karịa kwa arụ ihe ndị a bụ mkpụrụ nke nramahụ dị omimi nke mpako na-amịpụta mgbe ihe ahụ ịbụ karịrị otu o kwesịrị ịdị n'ime gị ọ na-akpali nramahụ akwụkwọ nsọ na-eme ka anyị matasị na anyị ekwesịghị ịbụ ndị dị otu a ndị onwe onye ga-agbaju isi anyị ekwesịghị ibi ndụ dị otu a dị ka ụmụ nke Chineke ọ bụrụ na ilere anya na ọ dị n'akụkụ nke ị na-eme nke ọma ọ bụrụ na ilere anya na ị nwere amamihe ọ bụrụ na ị chọpụtawo n'ịbụ onye ọ bụ itinye aka n'ihe dị otu a ya aga nke ọma ọ ga-ekwe gị n'ụbọchị taa ịghọtasị na nke a bụ naanị amara onyinye na amara nke Chineke ọ bụrụ na onwe gị gbajue gị isi n'ezie ọ pụtara na ị na-ahụ onwe gị karịa dịka ị kwesịrị ihe onwe gị nke a ga-eme ka ị na-eleda ndị ọzọ anya ị gaghị eji ndị ọzọ kpọrọ ihe ọ bụla ị gaghị akwanyere ndị kwesịrị ịkwanyere ùgwù ugwu akparamagwa na ndụ dị otu a bụ nke na-atakasị Chineke anya onye nwe anyị a na-achọ ndụ dị otu a n'ihi na nke a bụ imeghe ụzọ nke ọnwụnwa nye onye iro mgbe ọ batara ya ala ndụ n'iyi a sị m igbu okpo dị otu a nye onye iro ọ bata ọ na-ala ndụ n'iyi ọ bụrụ na anyị lebata anya n'akwụkwọ ndị Galeshia isi isii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 na mmekọrịta nke anyị na Chineke ọ bụrụ na a hụrụ na onye dị otu a agwa ọkpara adịghị mma mgbe a na adụ onye dị otu a aka na ntị asị anyị were ịdị nwayọọ were obi umeala na-abụghị mmụọ nke ịta ụta mmụọ nke ikpe ikpe mmụọ nke ime onye ahụ ikpe asị mgbe anyị na-eme nke a ka anyị kpachapụ anya nye onwe anyị n'ihi na anyị pụkwara ịbụ ndị anwara eleghị anya anyị adaghị ihe ndị a anyị na-ekwu gbasara onye a nke wụrụ abụrụ nramahụ nye mụ na gị abụọ n'ihi na achọpụtawo m ọ bụghị mmadụ ga-agwazi m na adịghị m iche ya mere mgbe ọ dabara mmadụ na onye ahụ zọhiri ka anyị ghara ịhụ ya dịka onye ahụ abụkwaghị mmadụ osi otu ole kpa agwa dị otu a ebe isi na ị na-efe Chineke ọ bụ otu a ka ndị na-ekpere Chineke na-esi akpa agwa nke a bụ nke a na-achọghị n'etiti anyị n'ihi na dị ka emeworo ka anyị mata icheta n'ụbọchị mbụ anyị malitere ịtụgharị uche a akwụkwọ Matiu isi asaa amaokwu nke mbụ si unu ekpela ikpe ka a ghara ikpu unu ikpe mgbe ị na-akọcha nwanna gị dara ada asị anyị ebe a lezie anya mgbe anyị na-enye onye dị otu ndụmọdụ lezie anya ka anyị gharakwa ịdaghị ma ọ bụrụ na ọnọdụ dị otu a abịa anyị nso n'ihi na mgbe ahụ m na-ekpe onye a ikpe gị adabara m a ga-ekpe m ikpe mgbe m na-eche na abụ m ihe ọ dịghị ihe mbụ bụkwanụ aghụghọ ka m na-aghọ onwe m ọ dị onye n'ime anyị na-enweghị mmehie onye n'ime anyị pụrụ ịpụta guzo si na agbata ya na Chineke dị n'udo onye n'ime anyị bụ onye aghọm na-ana aghọ mgbe chineke na-agbara iru n'ihe dị otu a ọ bụ n'ihi na aghọm ghọrọ onye a pụrụ ịghọ m otu anya ebere ahụ o ji lekwasị onye ahụ ka ọ ga-eji lekwasị m ma ọ bụrụ na ọ dabara onye a asị weta ya gbuo ọ dabara gị a ga-asịkwa weta gị gbue ka anyị lebara onwe anyị anya mara otu anyị ga-esi wee kpaa agwa na anyị ga na-eburite ibu arụ anyị ka anyị bụrụ ndị inye aka na ndị ogbugbo nye nwanne anyị nke na-ada mba otu ọ ga-abụ ọ dabara m ndị ọzọ enye aka bulite m mgbe ị na-aghọta ntụgharị uche a n'ụzọ dị otu a ana m asị ka onye nwe m gọzie gị ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at arigiria at com ma ọ bụ awrnigeria at gmail ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị

echiche pụrụ ịbọ ọ bụrụ na ụzọ gị niile agbawo ọchịchịrị naanị kpọkwa ha Chineke site n'ebere Chineke agaghị echefu n'ọṅụ ka anyị ji na-ekele ndị Missionaries of Aba na-abụ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa unu emeela n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya nwere ọma ka Chineke nyere anyị n'ụbọchị nke taa gị onye na-ege ntị ọ bụ ohere nke o nyere anyị iji bịakwute ya nso n'ịtụgharị uche okwu nsọ ya ya mere ana m anabata gị n'oge awa nke a na-arịọ ka mara Chineke bara gị ụba na-arịọkwa ka Chineke gọzie gị ọ dị mkpa ka anyị tụgharịa uche na akwụkwọ nsọ site n'akwụkwọ Jenesis isi ise amaokwu iri abụọ na anọ akwụkwọ Jenesis isi ise amaokwu iri abụọ na anọ ka anyị kpere Chineke onye nwe anyị onye bi n'eluigwe biko zidatara anyị mmụọ nsọ gị onye ga-eme ka anyị mata ihe dị iche iche nke e dere na akwụkwọ nsọ n'ụbọchị nke taa were okwu gị gọzie anyị gọzie mmadụ niile ndị na-ege ntị gọziekwa ndị agbata obi anyị n'aha Jizọs onye nwe anyị amen isiokwu anyị n'ụbọchị nke taa bụ jisie okwukwe gị ike jisie okwukwe gị ike aga m atụkwasị ya ma ọ dị mma ma ọ dị njọ jisie okwukwe gị ike ihe anyị ga-amụta n'ụbọchị nke taa bụ akụkọ nke banyere otu nwoke a na-akpọ Inọk. Akụkọ Inọk bụ akụkọ nke na-enye m obi ụtọ nke ukwuu. Ọ bụkwa akụkọ nke kwesịrị inye onye ọbụla nke bụ nwa Chineke ume ka o were kpọọ isi ala nye Chineke ka o were were Chineke dị ka onye na-edu ya n'ụbọchị niile. Anyị ga-amụta n'ụbọchị nke taa na ọ dị mma na anyị pụrụ ife Chineke ma ọ dị mma ma ọ dị njọ inok bụ onye biri ndụ mgbe ụwa gbara ọchịchịrị dị ka a ga-asị na ọ bụ ụwa nke anyị nọ n'ime ya n'ụbọchị nke taa ụwa nke Inọk bụ ụwa nke jupụtara n'ihe ọjọọ dị iche iche igbu mmadụ iri ngarị na ọtụtụ ihe arụ dị iche iche nke anyị na-apụghị ịgụta ọnụ ọ bụ oge ahụ ka ụmụ mmadụ ọtụtụ ụmụ mmadụ na-adịghị ekpere Chineke naanị mmadụ ole na ole bụ ndị maara aha Chineke ọtụtụ ụwa ndị gbara ụwa ahụ gburugburu bụ ndị na-efe arụsị ndị na-akpụ isi ala nye chi ọzọ dị iche iche ya mere akwụkwọ nsọ na akwụkwọ Jenesis isi ise amaokwu iri abụọ na anọ siri otu a Enọk na Chineke wee yikọọ na-ejegharị ọ nọghịkwa n'ihi na Chineke kuru ya laa Enọk onye biri ndụ n'etiti ihe ọjọọ niile dị iche iche akwụkwọ nsọ na-agbara anya ma sị na Enọk na Chineke yiri gịnị ka nke a pụtara ọ bụtara na inok mụtara ihe Chineke chọrọ n'aka ya ka o mee ọ bụ ezi ya na ndị gbara ya gburugburu bụ ndị na-eme ihe ọjọọ niile dị iche iche ma inok enyeghị onwe ya itinye aka n'ihe ọjọọ ahụ nke ndị ọzọ na-eme nwanne m nwoke nwanne m nwaanyị akụkọ inok bụ akụkọ nke na-ama anyị mgba amatara m na anyị bi n'etiti ndị ọjọọ amatara m na anyị nọ n'obodo nke jupụtara n'ihe ọjọọ niile dị iche iche kwa ụbọchị nke a na-ewetara anyị ihe ọjọọ n'ihu anyị ọtụtụ mgbe anyị amaghị ihe anyị pụrụ ime n'ihi na anyị enweghị ike imegide ndị na-eme ihe ọjọọ ahụ ma n'ezie ọ bụrụ na anyị laghachi azụ na e dere edere akwụkwọ nsọ anyị ga-enweta ndị ga-atụrụ anyị aka ihe kwesịrị ka anyị mee otu n'ime ha bụ Enoch. n'ihi na Enoch biri ndụ ya dị ka onye maara Chineke onye were obi ya dum n'ume ya dum ike ya dum tụkwasị n'ebe Chineke nọ ọtụtụ mgbe ka ọ kpọkụrụ Chineke n'ekpere ọ bezie na ndị ha na inok bikọtara bụ ndị na-enupụ isi n'ebe okwu Chineke dị ma nke ahụ emetụghị inok kama o mere ka okwukwe inok wee si ike n'ebe Chineke nọ Inọk esighị n'etiti obodo ya gbapụ ọtụtụ n'ime anyị n'ụbọchị nke taa na-achọ isi n'ọtụtụ ebe nke anyị bi gbapụ n'ihi ọtụtụ ihe ọjọọ nke anyị na-ahụ n'ime ụwa taa n'ezie anyị apụghị isi ebe anyị nọ gbapụ n'ihi gịnị n'ihi na otu onye na akwụkwọ nsọ nke anyị onwe anyị na-amụta ihe n'aka ya n'ụbọchị nke taa bụ Enọk bụ onye biri obi ọ bụ ezie ya na ndị agbata obi ya jupụtara n'ihe ọjọọ ya onwe ya were obi ya tụkwasa n'ime Chineke ihe mmụta anyị n'ụbọchị nke taa na-asị na anyị pụrụ ịtụkwasị obi anyị n'ebe Chineke nọ bụrụ onye gị were Chineke dị ka onye ndu anyị bụrụ ndị ga-ekpebi isoro Chineke dịka okwu ya sịrị dị nwanne m nwoke nwanne m nwaanyị ọ bụ ezie na ihe nwere ike na-esiri gị ike ọtụtụ ndị mmadụ na-atụkwara gị aka ihe ị ga-eme nke na gị n'obi Chineke pụta ana m arịọ gị tụkwasị Chineke obi dị ka Inọk tụkwasara Chineke obi ọ bụ ezie na ọtụtụ ndị mmadụ gbara gị gburugburu ndị na-akpata ego ha n'ụzọ dị iche iche nwanne m nwoke tụkwasị Chineke obi n'ihi ọ bụrụ na inok nọ n'etiti anyị ọ gaghị soro ha mee ihe ha na-eme ọ bụrụ na ndị nọ n'ebe gị onwe gị na-arụ ọrụ na-eme ihe dị iche iche nke gị onwe gị dekwetaghị n'ime ya ana m arịọ gị tụkwasị Chineke obi ọ bụ naanị mgbe anyị mere nke a na anyị ga-egosi na anyị bụ ụmụ Chineke ọ bụrụ na a ga-asị na ụwa niile gbara anyị gburugburu atụgharị ihu ha kpọọ isi ala nye arụsị ka anyị tụkwasị Chineke obi n'ihi na akwụkwọ nsọ na-arịọsi anyị ike na ọ bụ naanị ndị nwere ntụkwasị obi na ntachi obi rue n'ọgwụgwụ ndị a bụ ndị a ga-azọpụta n'oge a bụ oge ọnwụnwa nke dịrị onye ọbụla nke na-efe Chineke n'elu ụwa ọ dị ọtụtụ ihe nke eji na-anwale anyị iji mee ka anyị dapụ iji mee ka anyị si n'okwukwe anyị dapụ ị pụrụ ife Chineke ma ọ dị mma ma ọ dị njọ a gasịkwa na ọtụtụ ndị mmadụ na-arịọ gị ka isi n'okwukwe gị dapụ ana m arịọ gị n'ụbọchị nke taa tụkwasị Chineke obi nwanne m nwoke nwanne m nwaanyị jisi okwukwe gị ike mee ka Chineke bụrụ onye ndu gị kpọọ isi ala nye Chineke kwa ụbọchị site n'ụtụtụ rue n'abalị gụọ ihe edere akwụkwọ nsọ were obi gị tụkwasị n'ihe Chineke kwere gị na nkwa na ọ ga-emere gị nkwa Chineke bụ na ọ gaghị ahapụ gị Chineke abụghị hapụ gị gị onwe gị ahapụla Chineke n'ihi na Chineke agaghị ahapụ gị mgbe la adịghị anya ị ga-ahụ ihe Chineke ga-emere gị ma ọ bụrụ na okwukwe ga-esi ike tụkwasị Chineke obi ma ọ dị mma ma ọ dị njọ onye nwe anyị gọzie gị n'aha Jizọs amen amen amen ka anyị nwee okwukwe siri ike n'ebe Chineke nọ bụ agbamume nke onye mgbasa ozi pete Ikonta na-ewetara anyị n'ụbọchị taa ma narịọ gị onye ọma na-ege ntị adala mba n'okwukwe gị kwere na Chineke kwere na mmụọ nsọ ka obi anyị ghara ịlọ mmiri imela onye mgbasa ozi anyị na-arịọ Chineke n'ụbọchị taa ka ọ gbaa gị ume ka ọ gbaa gị ume n'ikwere na Kraịst ka Chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo com at yaho dot maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo